Ọpụpụ isiokwu nke iri na asaa nzukọ niile nke ụmụ Izrel wee si n'ọzara Sin bulie ije na mbuli ije niile ha n'okwu ọnụ Jehova ha wee maa ụlọ ikwu ha na Refidim ma ọ dịghị mmiri ndị Izrel ga-aṅụ ndị Izrel wee soo Mosis see okwu sị nyenụ anyị mmiri ka anyị ṅụa Mozis wee sị ha Gịnị mere unu so m na-ese okwu? Gịnị mere unu na-anwa Jehova? Akpịrị mmiri wee kpọọ ndị Izrel nkụ n'ebe ahụ. Ndị ahụ wee tamu ntamu megide Mosis, sị, "Ọbụkwa n'ihi gịnị ka imeworo ka anyị si n'Ijipt rigota? I were akpịrị ịkpọ nkụ mee ka anyị na ụmụ anyị na anụ ụlọ anyị nwa. Mozis wee tikuo Jehova sị, Gịnị ka m ga-eme ndị nke a? Ọ fọdụrụ ihe nta ka ha tụgbuo m na nkume. Jehova wee sị Mozis, gabiga n'iru ndị m, chịrịkwa ụfọdụ n'ime ndị okenye Izrel ka ha so gị jee, mkpanaka gị kwa, nke iji tii osimiri Nile were ya n'aka gị jee. Lee ngaji iguzo n'iru gị n'ebe ahụ n'elu oke nkume n'ime Horeb. Ị ga-eti oke nkume ahụ ihe, mmiri ga-esikwa n'ime ya pụta ka ndị m wee ṅụa Mozis wee mee otu a n'anya ndị okenye Izrel. O wee kpọọ aha ebe ahụ Masa na Meriba n'ihi ise okwu nke ụmụ Izrel na n'ihi na ha nwara Jehova si “Jehova ọ nọ n'etiti anyị ma ọ bụ na ọ nọghị?” Amalek wee bịa buso Izrel agha n'ime Refidim, Mozis wee si Joshua, rọpụtara anyị ndị ikom, pụọ buso Amalek agha. Echi, mụ onwe m ga na-eguzo onwe m n'elu ugwu nta nke a, na-ejide mkpanaka Chineke n'aka m. Joshua wee mee dịka Mozis sịrị ya, ibuso Amalek agha. Ma Mozis na Eron na Hua rigoro n'elu ugwu nta ahụ. O ruwe mgbe moses weliri aka ya elu na Izrel karịrị ike, ma mgbe o mere ka aka ya zuru ike, Amalek karịrị ike. Ma aka moses abụọ dị arọ, ha wee were nkume tinye ya n'okpuru ya, ọ nọkwasị ya. Eron na Hua wee jide aka ya abụọ elu, otu onye n'otu akụkụ. ibe ya n'akụkụ ọzọ, aka ya abụwa wee na-eguzosi ike ruo ọdịda anyanwụ. Joshua wee mee ka ike gwụ Amalek n'ọnụ mma agha. Jehova wee sị Mozis, dee nke a n'akwụkwọ ka ọ bụrụ ihe ncheta, meekwa ka ọ baa na ntị Joshua, n'ihi na m ga-ehichapụsị ncheta Amalek n'okpuru elu igwe. Mozis wee wue ebe ịchụ àjà kpọọ aha ya Jehova Nisi. Ọ sị, aka dịkwasị oche eze ja. Agha ka Jehova ga-ebuso Amalek site n'ọgbọ ruo ọgbọ.